asịkwara na ọ bụrụ your fault nne ọ oh, your fault ka ọ bụ mama ga-akụziri ọlụ gị igbo papa ga-akụziri ọlụ gị igbo ijesia akwụkwọ ịmụrụ igbo afọ ga na-aza Sandra Lilian Chioma efuzi Amaka efuzi Ifeoma efuzi ị na-ajụdekwa onwe gị kedu the meaning of afọ ị na-aza maka afọ onye na-edu afọ ọbụla ị na-asa n'elu ụwa anụ nwere so many things ọ na-eme n'ime ndụ gị ma ị bụ Genevieve ma ị bụ Jericho ma ị bụ nkọli Okonkwo ma ị bụ Bianco no ịmara e asụ Igbo nne m itile eti iletara eleta asịsịkwana na mama gị akụziri ọlụ gị Igbo ọpapa gị akụziri ọlụ gị Igbo bụ ịfụ na jenereshọn nke anyị nọ na ya na e? ọ bụ na ị mara jebe akwụkwọ abalị ka ime ka ịshọ na ịmụtala etu esi asụ Igbo because the world is changing fast na nna atụ Igbo anyị fụ ka m si etie echekwana na m amara asụ Igbo nke bụ fune Ngelebede are free. Manakwe for this your mother tongue. If you don't have it, that means you have failed your first degree as a human being. Your mother tongue is supposed to be your first degree. You play with white people. You can never you can never be a white person. English is a foreign language. So if you're not if you're emelana, you must remain. It one we You must. ị ga-adị etu ahụ isi nwee dị ma ife a na-eme gị akọwaalụ gị ka ọ yara ịdị gị ka ga-asị dat na ya mụrụ ife bụ igbo atọla atọ agwakwa gị na ya makwa ife bụ igbo mara ife bụ oyibo mana nke anwa bụ nke nne gị na nke nna gị ị ga-ejidesi ya aka ike maka echi niile emeka ngụwa nwaanyị na ọdụ ka afịa akpọba akpọba onye ga-egozikwanụ onye ga-ekwe ọnụ ụmụ be anyị maala ife ndị uchefa utula oke enwere ifeji nwaanyị igbo na-amara asụ igbo eme ọ na-enyefe ezigbo nsogbu maka ọ bụ na ị mara igbo mara ya ọmụda tọng ị ga-akpakọnta nwa ezinụlọ gị ọnụ ọfụma ọfụma mara omenala ndị igbo ịma nrapụ omenala na-eme omenelu na ọ bụ na ị na-asụ oyibo na-ebi ndụ ndị oyibo ịma na-eme omenala na ejiri oyibo eme omenala ka ị na-eme omenala rapụ omenelu onye akpata everyday una gbalụ jekwulu pastọ nke anyị gbakwuru jekwulu pastọ nke anyị the name of deliverance amarọzi ebe mmiri si agba na opi ya taba azụ ee ọkwa ifu igbo language enwero language ka ya n'elu ụwa anụnwa mkpụrụ okwu igbo so a gị nne nna m ebe ọbụla unu nọ na-asụ igbo ọbụla isuru igbo itile eti daalụ